AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ka ọma na-ege ntị ị bịala ana m anabata anyị n'ihe omume nke taa nke gbasara ahụike anyị na otu anyị ga-esi wee na-edo ntutu isi anyị ka ọ dị mma na-enye aha nsọ chineke otito echi echi gara aga anyị kwuru n'ihe buru ibu nke gbasara ndị nwere ntutu isi nke mmanụ dị ya na-akpọ oily hair maọbụ ndị na-enweghị nke dry hair nke bụ ụzọ isi na-abụ nke anyị nwere otu anyị ga-esi wee doo ntutu isi anyị ka mmanụ ahụ ghara ịbụ ka mmanụ ahụ ghara ịbụ ihe ga-emebiri anyị ntutu isi ma otu anyị ga-eji were ube bekee nke a na-akpọ avocado mee ka ntutu isi anyị nke kọrọ akọ wee bụkwara ihe ga-adị mma n'anya onye ọma na-ege ntị ka anyị mụọ gbasara kọmọn taim ịma a na-esi nri n'ime usekwu o nwere ihe a na-akpọ taịm taịm a bụ ihe a na-eji tii n'ime nri ka ọ na-adị mma na-atọ ụtọ anyị na-ewetara gị n'ụbọchị taa na taịm a bụkwa ihe anyị nwere ike iji tii na ntutu isi anyị ma ịkụrụ ngaji taịm abụọ bụ atọ tii na mmiri a ga-akpọ one kọp isie ya n'ọkụ na nkeji iri na ise 15 minutes ịrapụ ya ọ oyi ọ dị oyi tinye ya n'ime kọntena werezie taịm ahụ tinye ya na okpuru isi gị a na-akpọ skap mana ntutu isi gị mee ya ka o wee baa isi gị niile ka ọ dịrị mmiri ka isi gị nwee mmiri ịrapụzie ya ka ọ nọ one hour ọ nọzie one hour onye ọma na-ege ntị i were lemon tinye n'ime mmiri mere ṅara ṅara wee sapụ taịm ahụ itire n'ime isi gị ịsapụcha ya ịbụọ isi gị tinye ya ma ọwụ avocado oil n'ime ya ị gawazie ebe ị na-aga ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị gbalịa mee ihe anyị kwuru gbasara common thyme thyme a na-eji esi nri ị ga-eji ya mee ihe ọma nke ga-enyere ntutu isi gị aka ka o wee too iwee nye aha nsọ chineke otito imeela onye ọma na-ege ntị ebe a ka anyị ga-akwụsị echi echi na-abịa na onye ọma na-ege ntị anyị ga-ekwu okwu gbasara ntutu isi anyị ka chineke nọnyere anyị niile n'aha jizọs amen gị abụọ ma nata ngọzi dị n'ime ya akpọ ịzọpụta onye nwanyị anyị mazuru się echefue nwaya nke na-aṅụ ara n'ezie Chineke agaghị echefu ụmụ ya n'ezie Chineke agaghị echefu obi dị anyị ụtọ na abụọma ọma nke unu nyere anyị ndị mishonaris of Aba unu emeela na abụ ọma onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ege abụ ọzọ abụ nke ga-ewuli mmụọ anyị nke ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ Chineke nwa Chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World redio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at at ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ka anyị gaa abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi ndị ọ na ndị Yahweh n'ụzọ only right. eze onye mkpọgharị ndị seventh day adventist church choir ọvọmama asaa unu emeela na abụọma ọma nke unu nyere anyị n'ụbọchị taa abụ ọma unu nyere anyị arụ ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume ka ịhụnanya ya bara unu ụba n'aha jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma si gee ma nata ngọzi dị n'ime ya gị onye na-ege ntị anyị na-ekele gị n'ihi ohere ọma dịka nke a nke ị wepụtara anyị na gị ịtụgharị uche n'okwu Chineke na-ekele Chineke onye nyere anyị ohere ọma nke a na-asị ka amara ya baala anyị ya niile ụba n'aha Jizọs taa ka anyị na-aga n'iru ịtụgharị uche n'ihe ndị a Jizọs gụpụtara n'akwụkwọ nsọ dịka ihe ndị ha ga-emenụ tupu ọbịbịa ya nke ugboro abụọ eruo n'ọsịsa nke ajụjụ nke ndị na-eso ụzọ ya jụrụ ya anyị ga-eleba anya na Matio isi nke ohu na anọ na amaokwu nke ohu na anọ ma tupu anyị agụọ akwụkwọ nsọ ka anyị rịọ ike pụrụ iche n'aka Chineke anyị onye nwe anyị Chineke nke eluigwe imeela n'ihi ndụ n'oge awa nke n'okwu gị mee nna anyị ebere site n'okwu ọnụ gị gọzie anyị onye nwe anyị ma nye anyị mmụọ nke ịnabata okwu gị ka okwu gị wee mịakwa ezi mkpụrụ n'ime ndụ anyị gọzie anyị n'ụbọchị nke taa n'aha Jizọs akwụkwọ Matiu isi nke ohu abụọ na anọ amaokwu nke ohu abụọ na anọ ọ na-asị otu a n'ihi na Kraịst ụgha dị iche iche na ndị amụma ụgha ga-ebili gosikwa ihe rịba ama ukwu dị iche iche na ọla ebube ukwu dị iche iche iduhie ọbụna ndị arọpụtara ma ọ bụrụ na ọ ga ekweme n'ihi na Kraịst ụgha dị iche iche na ndị amụma ụgha ga-ebili gosikwa ihe rịba ama ukwu dị iche iche na ọlụ ebube ukwuu dị iche iche iduhie ọbụna ndị arọpụtara ma ọ bụrụ na ọ ga ekweme gị onye na-ege anyị ntị anyị ga-atụgharị uche n'isiokwu nke na-asị kraịst ụgha dị iche iche jizọs mere ka ndị na-eso ụzọ ya mmata ọnọdụ nke ụwa na ihe ndị ha ga-eche ụwa n'iru tupu ọbịbịa nke ugboro abụọ ya eru jizọs mere ka ndị na-eso ụzọ ya mmata n'ebe a na ga enwe kraịst ụgha dị iche iche n'ebe niile n'ala niile ọ bụghị naanị nke a na a ga-emekwa ndị amụma ụgha dị iche iche jizọs mekwara ka ha mata na ndị a ga-eme ihe rịba ama ukwuu dị iche iche n'ebe niile gị onye na-ege anyị ntị achọrọ m ka ị were akọ n'uche gị gaa ma ghọta ihe jizọs na-ekwu okwu ebe a ma ọ bụrụ na jizọs asị na a enwe ihe rịba ụgha ihe ọ pụtara bụ na ihe ndị a ga-adị n'oke dị elu n'ime oge ndị a oge ịwa nke anyị nọ n'ime ya n'ụwa niile taa bụ oge awa na ụbọchị ndị ha mmadụ na-achọsi ike ihe rịba ama ihe rịba ama ghọọkwara chi nye ọtụtụ ndị mmadụ akụtụ n'elu gbasara ihe rịba ama ndị mmadụ agbaraga akụtụ n'ala gbasara ihe rịba ama ndị mmadụ agbaraga ekwuo n'igwe nke eji na-agbasa ozi na-enwere ihe rịba ama nke nọ n'ugwu ndị mmadụ agbara agbaraga ma achọrọ m ka ị mata ndụmọdụ nke Jizọs na amụma nke Jizọs na-ebu ebe a na-eme ka anyị mata na a ga-enwe Kraịst ụgha dị iche iche ndị ga-emekwa ihe rịba ama ụgha dị iche iche ya mere gị onye na-ege anyị ntị anyị anaghị ekwu ebe a na ihe rịba ama anọghị n'ime oge awa ndị a onye nwe anyị Jizọs nọ n'ime nzukọ ya na-eme ihe rịba ama niile ndị iche iche n'otu aka ka onye iro ahụ bụ ekwensu zipụrụ ndị Kraịst ụgha na ndị amụma ụgha ka ha gosikwa ihe rịba ama dị iche iche ebumnobi ha dịka Jizọs gbara ama ebe a mbụ ka e wee duhie ọtụtụ mkpụrụ obi arịrịọ nke anyị na-arịọ Chineke mbụ ka o kwela ka gị onwe gị onye na-ege anyị tị mbụrụ otu n'ime ndị ga-adaba n'ịma n'ọnya nke ndị amụma ụgha ndị a otu alaeze nke jizọs na-abịa iwetara anyị ga-abụ ihe na-aga erute gị aka n'ihi ya ka ọ ga-amasị anyị ka anyị niile jikọta aka anyị anụ chọsie amara nke chineke ike n'ime ajọ ụwa nke a nke anyị nọ n'ime ya n'ihi na ndị amụma ụgha ndị a ejupụtara n'ebe niile kedu otu anyị ga-esi mata ha otu anyị ga-esi mata ndị amụma ụgha ndị a mbụ ndị niile na-adịghị ezi ka ha rabụ ihe niile nke Chineke nyere n'iwu na ndị niile ndị na-anaghị eduru akọ na uche nke ndị mmadụ bịaruo n'ebe Chineke nọ nso Ọtụtụ ndị amụma ndị a na Kraịst ụgha ndị a na-ebuli onwe ha elu na-egosi onwe ha dịka gasị na ha onwe ha bụ Jizọs Kraịst ahụ nke dịkwa ndụ ya mere zere onwe gị n'ebe ha onwe ha nọ n'ihi na achọpụtara n'ụwa taa na ọtụtụ ewere akọ na uche ha nyefechaa ndị amụma ụgha ndị a n'aka iruo n'okoro niile na ihe ndị ọzọ ha bụkwa nke ha na-etinye n'ime obi ndị ha ha ritere n'uru ya mere kraịst na-adụ anya ọdụ sị ọ bụrụ ha sị nọ nọ n'ugwu ma ọ bụ na ndịda jizọs si ka anyị hapụ ịga n'ihi na jizọs mere ka o doo anya na tupu ya enwe ya bịa na ihe ndị a ga-adị ka anyị na-ahụ ka ihe ndị a na-emezu n'ụwa taa ọ na-egosi anyị na okwu ọnụ nke Jizọs bụ eziokwu na ọbịbịa ya bụkwa eziokwu ekwela ka mmadụ ama aha ya nzọpụ akọ na uche gị n'ebe Chineke nọ ekwekwala ka ihe rịba ama nke ị na-ahụ n'anya gị nzọpụ akọ na uche gị n'ebe Kraịst nọ tụkwasị obi n'ebe Jizọs nọ n'ihi na ihe rịba ama nke kachasị ihe rịba ama niile mbụ nke Chineke na-emela zite ọkpara ya ka ọ bịa nwụọ ọnwụ n'isi anyị anya onwe anyị bụ ndị mmehie ewee nata nzọpụta nke zuru oke n'ebe Chineke anyị nọ ya mere gị onye na-ege anyị ntị jigidesie onwe gị ike ịkwụla ka ihe ị na-ahụ anya mee ka ha bikọta alaeze nke eluigwe n'ihi na Pọl mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ ndị kọrent ya sị na anyị na-eje ije ọ bụghị naanị n'ihe a na-ahụ anya kama anyị na-eji ije site n'okwukwe na kwa ka a ga-eji zọpụta anyị ihe rịba ama niile nke jupụta n'ime ụwa taa ilemacha ha niile anya ha esighị n'ebe Chineke nọ bịa ya mere zoro onwe gị kwado onwe gị chere ọbịbịa abụọ nke Jizọs n'oge na-adịghị anya ọrịa nke a nke na-ebu gị aga kuje ndị amụma ụgha ndị a ikwenyesi ike n'ebe Jizọs nọ Jizọs ga-eme ka ha laa ọbụna ka ị na-anụ okwu Chineke Jizọs pụrụ iji okwu ya dị nsọ mee ka ọnọdụ ọjọọ niile ndị a si n'ebe gị onwe nọ wezuga onwe ha kwenye n'okwu ọnụ nke Chineke taa na ọ ga-adịrị gị mma kwenye n'oge na-adịghị anya na Jizọs ga-abịa igela ntị nye ndị amụma ụgha onye nwe anyị nọnyere gị gọzie gị chebe gị ma duzie gị kwee ka okwu ọnụ ya pụta ìhè n'ebe ị nọ n'aha Jizọs amen

mgbasa ozi abraham ụwaọma imela n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa oziọma nke si n'akwụkwọ nsọ nke kraịst imeela n'oziọma nke taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke tinyere aka gị ma na ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at maọbụ awrnigeria at com awrnigeria at com mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ezi enyi m gee osisi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo anyị ekelela ndị nyere anyị abụọ ma n'ụbọchị nke taa jikwara otu aka na-ekele nwanne anyị nwoke James ụbọchị onye na-enyere anyị aka na-apịkọta oziọma ọma nke anyị na-anụ n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gọzie ma gọziekwa ndị gere oziọma ọma nke taa n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo